ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị emem Abụ m ezi nwanne ụlọ nwoke Obichukwu Tony Eberechukwu. Ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akara ndị baptizim Missionary Association nke mba Afrịka gburugburu. Ọ bụ site n'ime naijiria n'ime ụlọ nke dị n'ime na Oyo Steeti, ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a. Ka Chineke nọnyere anyị n'ụbọchị nke taa, nye anyị ngọzi pụrụ iche, nyekwana anyị amamihe ka dị ka o si wee kwesị, ka mgbe n'ikpeazụ ka anyị bụrụ ndị a nụchara ọfụma na ndị dị ike ndị jere ya ozi na ebụkwanye ndị nke ya site na Jizọs Kraịst bụ onye Onyenwe anyị. na N'ịga n'ihu n'ụbọchị nke taa, anyị ga-elebanye anya n'akwụkwọ ndị Rom isi nke ise na-agụ amaokwu nke asatọ na akwụkwọ ozioma dịka Jọn degara ozioma Jọn isi nke iri na ise nwere anyị amaokwu nke iri na atọ na akwụkwọ ozi Pọl degara ndị Rom ndị Rom isi nke ise amaokwu nke asatọ ọsị ma Chineke na-eme ka ịhụnanya nke aka ya n'ebe anyị nọ pụta ìhè n'ihi na mgbe anyị nọ n'agbụ ndị mmehie, Kraịst nwụrụ n'ihi anyị. Ka anyị gụọ akwụkwọ oziọma dịka Jọn dere. ozioma Jọn isi nke iri na ise amaokwu nke iri na asatọ amaokwu nke iri na atọ Oziọma Jọn isi nke iri na ise amaokwu nke iri na atọ ọ sị ọ dịghị onye ọbụla nwere ịhụnanya karịa nke ukwu ka mmadụ tọgbọ ndụ ya n'ihi ndị enyi ya ka Chineke were ebere n'afọma ya gọziri anyị okwu nke a ka anyị hụta ndụ na amamihe pụrụ iche ka ngọzi wee bụrụ nke anyị dị kwesịrị ekwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ oke aja oke aja na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa na ụwa niile gbara gburugburu na ebe niile ndị mmadụ na-enwe ofufe ndụ nwee ife ma ịkpọku onye kachasị elu niile ụmụ onye ha na-akpọ chi anyị matara na a na-achụzi aja dị iche iche ụfọdụ na-achụ aja na mmiri ụfọdụ na-achụ aja na elu ugwu a na-achụ àjà n'ebe ụzọ gbara ịtọ a na-achụ àjà n'ebe ụzọ gbara ise gbara abụọ a na-achụ àjà site na n'ebe ọkụ na mmiri ebe dịgasị iche iche ụfọdụ bụ obere gasịrị arụ ihe a niile bụ maka gịnị ka e wee kpọkùo ihe mgbòchi nke karịrị mmadụ ma nke ụfọdụ kwenyere na ha nwere ike karịa mmadụ ihe ndị bụ niile bụ gịnị ka e wee nata ike ma ka e wee nata nchebe ma ọ ka enwee nchebe ma màọ̀bụ̀kwànụ̀ kà e wee nwee ihe pụrụ iche na ihe mmadụ na apụghị mere onwe ya a na-emezi ihe ndị a niile. na-amataghị amaghị ama. Akwụkwọ Nsọ mere ka anyị mara sị na ndị nke Chineke sị na ndị nke ya na-ejehie n'ihi enweghị amamihe. Ndị mmadụ na-etizi aka n'ụzọ rịgasịrị arụ n'ihe pụgasịrị iche n'ihe na-enweghị isi n'ọdụ iji wee mee Iji wee fụ na ha na-enwe iru ọma ha na-enwe ọganiru ụfọdụ na-achọ ọganiru n'ụzọ ziri ezi ụfọdụ na-achọ n'ụzọ rụrụ arụ ihe uche ha bụ nnọọ ka ọ bụdị na na-enwere ihe mgbanwe na ndụ ha mana emechie n'etemeazụ ịchọpụta na ihe ndị a niile bụ ihe efu ihe ndị a niile bụ na nkịtị ihe ndị a niile bụ ihe anaghị eweta ndụ ma ọ ezumike ma ọ udo nke mmadụ na-achọ ndị na-achụ àjà nke oke ehi maọbụ oke ebili maọbụkwanụ ịkwafu ọbara n'ihi na ihe ndị a niile bụ ọbara ka ha na-achọ ile anya na ndị na-ana ọbara Ọkụkọ na-abụ e nwere ike n'arọ̀ ǹke a anacha ọ̀bara abịa n'arọ̀ nke na-abịanị ana nke ewu ma nke atụrụ abịa na nke na-esote eni ọ ehi ọbara ehi osidirizie gawazie nwere ike ọ nawazie ọbara mmadụ ọ nacha mmadụ a site n'ime ozubena nsogbu dị n'aka dịrịtọ ihe na-ebi n'aka na-eberịtọ a na-ebighị erizi akazi n'ihi na ihe ndị a niile a na eweta udo ma ọ bụkwanị iweta na bụ nsogbu na isi njedebe mana ọsọsọ naanị aja nke chineke ji nwa ya bụ jizọs kraịst wee chụọ bụ aja nke bụ nke ikpètèmazụ na nke na eweta ọgwụgwụ n'ihe niile bụ nsogbu nke ụwa ihe niile bụ nsogbu nke mmadụ na ihe niile bụ nsogbu nke ezinụlọ maọbụkwanụ nke obodo na ihe niile n'oge agba ochie àjà niile ha na-achụ bụ àjà nke eji wee na-achụ iru ọma Chineke. Ile anya fụ na tutu a na-achụ ya mbụ àjà ọ bụ na onyeisi nchụàjà onyeisi nchụàjà ebugodo chụọ àjà maka onwe ya bifo tutu ọ na-anata nke ndị mmadụ ji ejije achụ n'ime oge nke Chineke mana àjà nke n'ime ya onwekwanị ihe gosiri na o nwere ike na nwana onwe na-adịghị ọcha ka na o nwere ike ngọzi iri achụ àjà aha ọ n'ime ime ụlọ ebe ị na-aja ịchụ àja aha o nwere ike ọnwụọ n'ebe ịchụ àja aha na-abatara na a na-amanye ha eriri n'ukwu ka e wee dọpụta ya na ọ bụ na ọ n'ime ebe o jere ije achụ àjà. ihe ndị a niile bụ na-egosi na ma àjà ahụ ma nyanwa onye na-achụ àjà ahụ ezughị oke ma naanị mgbe Jizọs Kraịst bịara wee jechee ozi ya wee bụrụ àjà nke Chineke àjà nke Chineke chụrụ n'obe nke Kalvarị àjà nke a wee weta nsogbu mmadụ niile n'isi njedebe ka ọ chụchara àjà a o nwekwazi àjà ọbụla nke a na-achụkwa ozi ọ̀zọ ihe mmezu kama kama nke nke ya bụ nke wetara mmezu na udo na ịfụnanya na ngọzi nke Chineke kwadobere mmadụ o wee na-akọwara anyị ọbụla dị mgbe anyị mehiere na Chineke achụwori Chineke achụwori aja site na mmalite mgbe ọ tọrọ ntọ ụwa elezie onye ọbụla nke gbakọrọ n'obe nke kalvarị n'ebe jizọs chụrụ àjà a onye ahụ enwetago nwere onwe onye ahụ enwetago udo onye ahụ enwetago ndụ onye ahụ enwetago ike onye ahụ enwetago ọganiru onye ahụ enwetago ihe niile nke chineke kpadorori na mbụ ọbara dị mgbe o kere eluigwe na ụwa onwe na-akọwatara anyị na jizọs bụ oke àjà nke chineke chụrụ ịnabata àjà na ndụ gị, ọ ga-enye gị udo, ọ ga-enye gị ịdị n'otu, ọ ga-enye gị ịfụnanya, ọ ga-eme ka ị bụrụ onye nke na-akwụdosi ike n'okwukwe. Ọ sị na na-akwụ Jọn isi nke mbụ amaokwu nke iri na abụọ ọ sị na ndị nke nabatara Jizọs Kraịst dịka onye nwe na nzọpụta ha na ndị a ka e nyere ike ịbụ ụmụ Chineke. Ịnatagwa ike nke a ịbụ nwa nke Chineke. Ịnatagwa ike nke a iji wee sonye dịka ndị a gụrụ n'ọnụọgụ zuru ezu aja nke a jizọs siri n'obe nke kalvarị ọ bụrụghị aja nke ikpeazụ ka ị ka na-agagharị n'ịchụ aja nke aka gị ị ka na-agagharị ịchụ aja nke oke ebili maọbụkwanị nke ehi maọbụkwanị nke atụrụ ihe ndị a niile anaghị enye ndụ sọsọ n'ime jizọs ka ị ga-afọ ndụ zuru oke sọsọ n'ime jizọs ka ị ga-afọ ndụ na-eweta ndụ ebighị ebi n'ihi na ọ si n'akwụkwọ Jọn a eze nke iri na anọ ọ sị kwerenụ na Chineke kwerekwanụ na m obi alụrụ mmiri n'ihi na be nna m na ọtụtụ ebe obibi dị ya na ọbụna ọ bụghị na adịghị edozi anyị ebe dị obibi nke anyị ga-ebi na ya na ọbụna ọ bụghị etu a na-aga gwa anyị ịmata na jizọs E-, e-, eteworo anyị ntọala o nyego anyị ike pụrụ iche iji wee kwudosie ike na nke a ka anyị ghara ị na-ajegharịzi na-achọ ebe anyị ga-eme nke a ma o mee nke ọzọ iji wee nata ike ma iji wee nata ndụ ma iji wee nweta ego ma ihe akụ akụ ma ihe enwenwe ma ihe ọbụla nke na-akpagbu anyị naanị gị bịa n'obe nke kalvarị ọ gbasara aka ya n'obe ohere ka dịrị gị ugbu a iji wee bata n'ogige nke a gị wee nwee ndụ ebighị ebi gị wee nwee ọganiru gị wee nwee udo gị wee nwee ịga n'iru na iru ọma pụrụ iche ụdị mkpagbu ọbụla ka ị nwere bịa n'ihi na oke aja a akwasawo ngwongwo niile nke ekwensu n'ime ndụ gị ajọ ihe niile nke a na-eche gị aka mgba n'iru oke aja a emebisiwo ha ncha niile ma naanị gị bịa nabata jizọs ka dịka enwe gị na nzọpụta gị ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị oke aja ewetagwo ihe niile na isi njedebe nabata jizọs na ndụ gị naanị gị kwulata isi n'ebe ọ bụla n'oge ugbu a ọ bụla nabatara ya na ndụ gị ka ijilere ya aka elu si ya chineke na gị ewu n'ụzọ zuru furu efu ma kịta na-elọtago anaikwere na ọ ga-eme ka ndụ gị zuo oke n'udo na ọṅụ nke pụrụ iche ga-abụ nke gị. N'aha Jizọs Kraịst bụ onye nwaanyị eme Ka ekpere Chineke onye nwaanyị Chukwu pụrụ ime ihe niile lee ụmụ oru gị ndị nụrụ okwu gị n'oge dị ugbu a ha ewere gị okwukwe bịa nso ịnabata ya dịka o si wee kwesị onye nwaanyị gbanwere ha ọnọdụ ha ka ha nabatara gị n'ime ndụ ha ka gbuo afa ha n'akwụkwọ ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka okwukwe ha zuo oke na ndụ ha bụrụ ihe nke a ga-agbanwe ndị otu kwesịrị n'aha Jizọs Kraịst bụ onye nwe eme mata na enughi ha bịara ọrụ site na ụlọ ndị Life Word redio Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe